You are now listening to the King and Nation podcast. Enjoy. ndewonụ ụmụ igbo ndị ọma ndị na-ege ntị abaka m ọzọ n'ụbọchị kịta n'ọgbokwu nke ikenga nation abụ nwanne unu nwoke Maazị Noble Asomugha. Na nke taa ana m achọ ka anyị tụgharịa echiche na arụ a na-eme na mba sawụt afrịka nke nwa bekee kpọrọ xenophobia maọbụ xenophobic attack. Ajụjụ ọbịa were bụrụzi kedukwa nke bụ na ndị isi ojii ga na-ebuso ndị isi ojii ibe ha agha bụ ndị bịara abịa n'ala ha obodo ọbụla ị gara a ga-ahụrịrị ndị bịara abịa ele anya na akụkọ ihe ndị mere eme a ga-achọpụta na obodo ọbụla na-eto eto ọtụtụ mgbe ọ na-abụkarị ndị bịara abịa na-eweta otuto na mmepe n'ime obodo n'ụzọ nke nke bụ na ọtụtụ ha na-abịa ịrụ ọrụ aka maọbụ ịrụ ọrụ oyibo maọbụ ka n'ịtụ mgbere ahịa nke a abịa wee na-abịa ya ewetezi ajụjụ n'echiche m nke bụ kedu isi ka mmiri si ba kedu ka ndị mba saut afrịka siri chee na ndị bịara abịa tụmadị ndị si obodo naijiria bịa adịghịzi ha mma mbịa wee na-eche echiche mbịa were ire m gụọ eze m ọnụ mbịa jụọ sị oge ndị sawụt afrịka nọ n'ọchịchị enweghị mmasị nke nwa bekee kpọrọ apartheid o doro m anya nke ọma na ọtụtụ obodo ndị afrịka tinyere aka ịhụ na ọchịchị enweghị mmasị a kwụsịrị na saụt afrịka mbụkwanye bụ ihe nelson mandela gbara mgba dị ukwuu ịhụ na ọchịchị enweghị mmasị nke ndị isi ọcha ndị mba saụt afrịka bụ ndị isi ọcha ji na achịgbu ndị isi ojii ajụjụ wee bụrụzie na abịa bịa mere n'agha ndị mba saụt afrịka abịa wee na-abịa megide ndị afrịka ndị ọzọ bụkwa ndị isi ojii bizi n'obodo ha onye gara agha kugbo nwanne ya ọ ghọla ndị dike ka ọ ghọla dị mgba mba ọ dụrụ m nke ọma nke ọma na mba naijiria gbakwara ezigbo mbọ dị ukwuu iji hụ na ọchịchị enweghị mmasị nke bụ nke nwa bekee kpọrọ apati ọ bụkwa kwụsịrị na sawụt afrịka nke mere na Naịjirịa mefuru imeriime ego ọtụtụ puku nde iji hụ na ndị isi ojii nọ na mba South Africa nwere onwe ha kedụziekwanụ nke bụ na ndị mba South Africa nụa bịaziri bịa tụgharịa na-emegide ndị isi ojii ibe ha ụdị ihe dị otu ha dịrị mma ndị anyị mbe na-atụgharị echiche sị kedu ihe kpatara mbuso n'agha ndị south africa na-ebuso ndị afrịka ndị ọzọ nọ n'obodo ha tụmadị ndị naijiria na ndị zimbabwe a bịa hụ na ọwụ enweghị nghọta nọ m na-ele onyonyo vidiyo ihe mere n'ụbọchị iri abụọ na ise ọnwa gara aga bụ ọnwa ọgọst bụ mgbe arụrụ amịrị bụ nke ikpeazụ na-abịa hụ na ndị obodo South Africa che na ndị Naịjirịa nakwa ndị Afrịka ndị sikwe mba ọzọ n'Afrịka na-abịa na-anara ha ọrụ oyibo ma ọ bụ ọrụ aka nke ha kwesịrị ị na-arụ iji na-arapịọ m kwa ụbọchị mana ajụjụ ahụ wee bụrụ ọ bụrụ na ọrụ ndị a dị o nweela onye saụt afrịka tozuru oke ịrụ ọrụ ma ọ bụ ji asambodo nke a chọrọ na ya wee ọrụ enyeghị ihe ọrụ ahụ ewere anyị onye ọzọ si mba obodo ọzọ nke a mere e ihe ndị a bịa na-agbanweju anya ka ndị otu ndị Afrịka ndị Afrịka ndị isi ojii ibe m onye a na-achụ achụ ọ na-achụ onwe ya ye onye a na-achọ igbu egbu ọ ga-ejizi aka ya wee gbuo onwe ya a na-ekwu na ndị ọcha kpọrọ anyị asị ndị ọcha sị na anyị bụ ụmụ anụmanụ anyị akakpa akwa akụ ndị ụmụ anụmanụ kedụkwanụ nke bụ na nwanne mmadụ ga-ebili megide nwanne ya gbuo mmadụ ibe ya mụnye ya ọkụ nke kachasị ewute mbụ na ele onyonyo vidio ahụ a na oge ihe arụ a nọ na-eme ndị uwe ojii abịaghị ajụjụ wee bụrụ na ọ pụtara n'obodo a enweghị ndị uwe ojii ka ọ bụ na ha nọ na-arahụ ụra oge ihe a nọ na-eme ya bụrụ na ndị mba South Afrịka marụ ọwụ ihe dị oke mkpa na ndị mbịarambịa bịa n'obodo obodo ha bịa nọrọ maka ihe ndị a ihe ndị na-eweta mmepe n'obodo eturu m ohere a na-ekele nwanne anyị nwaanyị bụ ọbi eze kwesịrị bụ onye bụbu onye minista ochie na-ahụ maka agụmakwụkwọ nwa bekee kpọrọ minista for education ọ ka katọọla ihe anọ na-eme na mba South Africa ma kpọtụkwara prezident Cyril bụ prezident mba South Africa ka ọ kwụsị ogbugbu a na-egbusi ndị Naịjirịa na m ekelekwa prezident Buhari na mbọ nke ọ na-agba ịhụ na enwere mkparịta ụbụbọ n'etiti ndị ọchịchị nke South Africa na ndị nnọchiteanya naijiria nọ na South Africa a na-ekelekwa ọtụtụ ndị mmadụ ndị ọzọ na-akatọla ihe ndị anụ a na-eme na mba South Africa anyị na akpọta ụmụnne anyị ha ndị South Africa anyị wụ ofu anyị otu Igbo kwuru okwu si na ji ọsọ agbakwuru ọgụ amaghị na bụ ọnwụ ndị igbo kwokwu okwu ọzọ sị na nwatakịrị na-agba surugede amaghị na surugede bụ egwu ndị mmụọ o nweghị ihe eji aghara eme ọ na-ebute ndọla azụ ọ na-ebute ọnwụ ọ na-ebute ihe ite kekere eze ngwa lezie ihe na-eme n'obodo naijiria kịta ọtụtụ ebe na Lagos Abuja ndị naijiria ebidogo kịta a bịa na-emebisi ngwaahịa na ụlọ ọrụ niile nke ndị South afrịka nwe mana nchekwa anya mbibia niile a na-ebibi ma MTN, GOTV, DStv ọ ya ga-ewetara anyị ogbugbo na nsogbu enwere maka nne ụkwara e m ahụ n'afọ ochie nne m aka na-akpọtụrụ ndị naijiria ndị bi na obodo ndị mba ọzọ ma South Africa ma na Amerịka ebe niile ndị naijiria bi ka anyị ike bụrụ ndị na-erube isi na iwu obodo ọbụla anyị nọ ọ bụ eziokwu na ebe ọbụla mmadụ nọ ndị Igbo si na eh, ọkụkọ bịara ọhụrụ na-eji otu ụkwụ eguzo kama ka anyị jisike bụrụ ndị ga na-erube eh, eh, isi nye iwu obodo ọbụla anyị nọ nke ga-abụ na ọgba aghara ga-adị anya n'ebe anyị nọ mana ya wụrụ na anyị agba mbọ niile kwesịrị ịgba ogbugbu na ịlụ ọgụ a aga na-aga n'ihu aga m asị ndị naijiria nọ na South Africa unu mbọ lọta n'ụlọ maka na ndụ ka ihe ga azụ ya mana ana m ekpere chukwu okike abịama nọ n'eluigwe ka o metụ anyanwụ nwa ndị isi ojii aka n'obi ka anyị nwekwa ike eche echiche ka anyị nwoke mana mara na gbuo taa gbuo echi abụghị ya bụ ndụ ka anyị nwee ike mụta otu a ga-esi were mkparịta ụbụbọ jiri na-edozi esemokwu ọbụla pụtaranụ ana m akpọtụrụ prezidenti mba saut afrịka bụ maazị Cyril ka o jisi ike leba anya na arụ a na-eme na obodo saut nke a abụghị mbụ ọbụghị abụọ site n'afọ 1993 anyị lee anya na akụkọ ihe mere eme ihe anụ a na-akpọ xenophobic attack ọ na ha emela na South afrịka site mgbe ruo mgbe site na mgbe ruo mgbe mana ụmụnne m dị South Africa ọ nakwa na-adị mma nwatakịrị ịta aka nyere ya nri arụ maka ndị mba South ndị mba Afrịka niile obodo ndị ọzọ nọ n'Afrịka tinyere aka tinye bụrụ ntụtụta iji hụ na ọchịchị ọjọọ ndị ọcha jiri bịa na South afrịka nke nwa bekee kpọrọ apati na ọ kwụsịrị Nelson Mandela gbagidere mgba nke ịkwụsị ọchịchị enweghị mmasị tupu ya nwụọ ndị mba Naijiria nọ unu na-egbusi mefuru ezigbo ego gọọmenti Naijiria mefuru ezigbo ego iji hụ na ọchịchị enweghị mmasị kwụsịrị kedu ihe nke unu bịaziri na-ata aka nyere unu were arụ ọ pụtara na enwere ọzọ ụzọ ọzọ a ga-esi wee dozie esemokwu ndị a niile na-apụtanụ ọ pụtara na ndị mba South Africa enweghị ndị uwe ojii na ndị ọrụ nchekwa iwu ndị ọzọ ga-echekwa ndụ na ngwongwo ndị bịara abịa mgbe ihe ndị a bụ ihe ndị na-agbanwoju m anya ya mere ụmụnna udo ka mma onweghị na ihe eji ọgba aghara eme onweghị ihe eji ọgba aghara eme maka na ndị anyị si na egbe bere ugo ebere mana nke si ebela nkwukwa ya ọ ga-awụ mmasị m ma sịkwa arụghị na ndị mba saụt Afrịka na-aghọta asụsụ m na-asụ ọ ga-awụ mmasị ma sịkwa arụghị na ha na-anụ olu m n'oge dị ugbu a eji m aka na ihe ndị a niile na-emenụ ekwesịrị inwe otu ụzọ ma ọ bụ abụọ nke ekwesịrị iji dozie ya bụ ezemokwu n'ụzọ mkparịta ụbụbọ ndị nnọchiteanya obodo naijiria nọ na South Africa na ndị nnọchiteanya obodo South Africa nọ na naijiria kwesịrị ịhụ ịtụpụta arụ hụ otu ha ga-esi wee ntị ka e wee kwụsị arụ a na-akpanụ aka na sịkwa na ihe ọjọọ gba afọ ya ọghọ omenala ihe anụ ahụ ọgụkwa na omenala na mba South Africa ọ mma ọ mma nwa ọkụkọ sị na ihu ya si n'ebe awụghị ka egbe vuoru ya hapụ ya kama n'ọkwa ka mba ụwa hụkwa na na ha ebeela agwa n'otu aka ahụ atakwa nwa ọkụkọ egbe vụrụ atatụkwa egbe vụrụ ọkụkọ onye ọbụla ụmụ Igbo ụmụ Naịjirịa ana m asị ka onye ọbụla jiri ire ya gụọ eze ya ọnụ ọ bụrụ naanị na South Africa ka mmadụ ga-akpata ihe ọ ga-eri atọrọ mara ya ọmara atọrọ ofeke ndị be anyị sị na onye mara asụ ya sụọ n'ikwe onye na-amara asụ ya sụọ na apata ọ bụkwa na oke ha bụ ụkọ ha n'ọnụ ụdụ dịrụ ọnụ dị egbem